Amaka bụ agbọghọbịa. Amaka is a young woman or a lady. Amaka bụ agbọghọbịa. Amaka is a young lady or a young woman.